AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị ekelekwa m gị ọzọ n'ụbọchị nke taa ama m n'udo nke chineke dịrị gị ama m na onye nwe anyị eduokwala gị gị gaa n'ihe dum ka ị kwesịrị ịga n'ụbọchị nke taa wee lọtakwa n'udo n'ezie gị onye na-ege ntị achọrọ m ime ka anyị marasị n'ụbọchị nke taa ihe anyị na-ekwu okwu ya na nke gbasara ahụike anyị ka bụkwa otu anyị ga-esi edote obi anyị na ahụ udo site n'ihe oriri nke anyị na-eri na ịkpachapụrụ obi anyị anya echi gara aga anyị kwuru okwu ihe gbasara otu nrịrịa nke obi anyị na-enwe nke a na-akpọ inwe obi mgbu n'ụbọchị nke taa nrịrịa nke ọzọ anyị na-aga ikwu okwu ya bụ nke na-akpata obi anyị ọ bụ akwara nke na-eweta ọbara ma ọ bụ ime ka ihe gaa nke ọma n'obi anyị bụrụ ihe na-akpọchi akpọchi ma ọ bụ otu akụkụ ya abụrụ ihe nwetara nsogbu a nsogbu abịa n'ime ndụ gị ọ na-ara ahụ ịgbanwedị nsogbu ahụ mgbe ọbụla a hụrụ na akwara ndị ahụ bụ ndị na-eweta ikike nye obi anyị kpọnwụrụ akpọnwụ ma ọ bụ nwụọ anwụọ ọ na-ara ahụ idochi ihe ndị ahụ o kwesịrị ka anyị kpachapụrụ onwe anyị anya gịnị na-akpatakwanụ akwara ndị a ịkpọchisi lee otu n'ime ihe ndị na-eweta ya otu n'ime ihe ndị na-eweta ya bụ mgbe akwara ndị a bidoro na-akpachi na-aga na-enweghị otu ọ na-esi atụgharị atụgharị maọbụ ime ka ọ kwụsị mkpachi ya kpachiri na-aga n'ihu nsogbu ahụ bụ nke rara ahụ nye ahụ anyị ebe ọ dị ukwuu ọzọkwa bụrụ mgbe e ahụrụ nsogbu ọzọ nke gara n'ime ebe ahụ ọbara na-esi agafe ga kpọchie ya ọbara enweghị ike ịga ọbara ọ bụla pụtaranụ ejichie ya ebe ahụ n'eziokwu gị onye na-ege ntị ọ bụ onye na-amaghị ihe ndị nwere ụdị nrịrị a na-agabiga bụ onye ọ bụ a na-ekwu ya ya na-ada ya elu elu ka m kpọọ aha ya na bekee a kpọrọ ya myocardial infraction ihe a bụ nsogbu nye mụ na gị ma ọ bụrụ na anyị enweghị ike kpachapụrụ obi anyị anya gịnị ka anyị kwesịrị ime a na-agwa anyị sị na anyị ga-enwe ike megharịta ihe ụfọdụ site n'ihe oriri anyị nrịrịa ndị anyị kpọrọ aha anyị sị na mgbe akwara ndị ahụ na-eweta ikike nye obi anyị kpachiwere akpachi na-akpachi na-aga n'ihu arteriosclerosis ọ bụ ihe a na-akpọ ya ihe a bụ ọnọdụ dị njọ mmadụ ịnọ n'ime ya nke ọzọ a na-akpọ ya trombosis nke a bụ iji ihe oriri nke anyị na-eri eri kpọchie ụzọ ọbara na ihe ndị kwesịrị ime ka obi anyị bụrụ ihe na-akụ kpumkpum dịka o si kwesị bụrụ ihe ga-anọkwa n'ụzọ mgbe ọ bịara nọchie ụzọ gị hụ na ịbịa ebe isi anyị dị anyị agaghị enweta ọbara anyị agaghị enweta ihe ndị ahụ nke ga-eme ka ụbụrụ isi anyị bụrụ ihe kpakọrọ ọnụ ịhụ na ọ bụ ezigbo nsogbu bụ ihe onye ahụ na-abanye n'ime ya a na-eme ka anyị mara sị na ọ bụrụ na ihe ndị abịa anyị nwere ike site n'ihe oriri anyị gbanwee ihe ụfọdụ ka anyị ghara ịbụ ndị obi anyị ga-akpọchi kedu nri ndị a ndị nwere ike igbochiri anyị ihe ndị a ka anyị leba n'anya ọ bụrụ na anyị rie ezigbo nri ma ọ bụ onye ọ bụla nke nwere mkpọchi nke obi bụrụ onye lọghachiri na ndụ nri o kwesịrị iri ma ọ bụ ụdị nri ọ na-eri bụ ihe ga-eweta ma ọ ga-adị ndụ na-aga n'ihu ma ọ ga-egbochikwanụ nrịrị ahụ iri elu ma ọ bụ ị na-agagwanye n'ihu lee nri ndị a nri gị kwesịrị ịbụ nri emejupụtara na mkpụrụ osisi mkpụrụ osisi ndị dị ka nke a na-akpọ legumes anyị si na legumes bụ mkpụrụ osisi ndị a na-amịnụ a na-ahụ ya n'elu ọ bụ ezie na ahụekere ma ọ bụ granọt na-eru n'ala ma a na-akpọnye ya na mkpụrụ osisi ndị a na-akpọ legumes nri ya kwesịrị ịbụ nri jupụtara n'akwụkwọ nri ọ ga na-ata walnut bụ ụkpa nke ga-eme ka obi ya na-enweta ikike ọ ga-arachakwa grape ọ ga-abụ onye nri ya ga-emejupụtakwa n'ihe dịka bin biko raa mango biko rie peteto biko ọ bụrụ na ị na-azụtali olive oil biko were ya mgbe ụfọdụ na-aracha chọọ nri ndị ahụ ndị a na-akpọ antioxidants bụ ndị ga-eme ka oxygen nke na-abịa gị n'ahụ ghara igbu usi ọbụna ụmụ ihe ndị a na-akpọ sel bụ ndị na-arụ ọrụ n'ime ahụ anyị biko na-eri nri ga evuta vitamin a biko rie nri ndị a nwere faiba biko gịnị bụ nri ndị nwere faiba ịhụrụ na ọka anyị na-atata nwere faiba orenji maọbụ oroma anyị na-ara nwere faiba agwa maọbụ bins anyị na-eri nwere faiba ndị ụfọdụ na-abụ ha aga isi bins ha agbachasịa ya mgbe ị gbachasịrị mkpo bins sie ya n'ezie iwepụla ihe o ji arụ ọrụ n'ahụ gị ịyọ ọka ayọọ ị na-ala ya n'iyi ị na-etufu ihe kwesịrị ịrụ gị ọrụ n'ahụ gị wee nwee ahụike biko ekwela ka anụ na-adị ukwuu n'ihe ị na-eri gbara ya ọsọ nri ndị ahụ ndị na-eweta mmanụ nke ga-akpọchisi gị akụkụ maọbụ kpọchisie akwara ahụ na-ewetara obi gị ahụ ike wepụ ya biko ekwela ka ọ na-adị na nri gị nrịrị ọzọ nke obi anyị na-agaghị gbata ụkwụ taa bụ nke a na-akpọ ochuchu gịnị bụ ochuchu ọ na-agbanwe otu obi gị si na-akụ otu obi gị si na-arụ ọrụ ọ bụrụ na ọ bụrụ nke siri ike n'ezie ihe a na-eduba na obi gị agaghị enweta ezigbo ọbara nke ga-eduba na ị ga-abụ onye obi ya kụchiri akụchi mgbe obi mmadụ kụchiri akụchi amaghị m ma onye ahụ ọ ka nwekwara olileanya ibi ndụ ogologo n'ụwa nke a gị onye na-ege ntị gbaa mbọ ka ị na-eme ihe ndị a na-ekwu okwu ya n'ihi na onye ọbụla rara nrịrịa rue n'obi marakwa na nsogbu adịla n'ime ndụ ya ọrịa obi abụkwanụ ihe a na-eji ike aghọ n'ihi na ijiri ike ghọọ ya ga-ịghọtakwa aghọm ọ ka mma na anyị bidoro n'oge tọọ ntọala otu obi anyị ga-esi wee nọ n'ahụ udo karịa mgbe anyị tinyere onwe anyị na nsogbu anyị achọghị otu anyị ga-esi wee tụgharịa ya A meela ka anyị mara na ọ bụrụ na akwara ndị a ndị na-eweta ikike nye obi anyị kpọchie ma ọ bụ otu akụkụ ma ọ bụ ngalaba ya kpọnwụọ nwụọ anwụọ ọ na-ara ahụ ịkpọghachi ihe ndị a gị onye na-ege ntị mgbe ị na-ege ntị na-eme ihe ndị a niile biko ọ ga-adịrị gị na mma ndeewo ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma na ndụmọdụ nke ahụike nke ga-enyere anyị aka ka anyị bie ndụ dị mma n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m anyị ga-ewetara gị abụ dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ so. abụ unu dị ụtọ ndị remnant singers na Babcock University unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya bara unu ba n'aha jizọs amen ka anyị nọ ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke nara ekele gị nwa chineke onye na-ege anyị ntị n'ụbọchị nke taa anyị abịakwa ọzọ n'isiokwu nke nsị ọdịda nke mmadụ na mwughachi ya ọdịda nke mmadụ na mwughachi mmadụ nke a bụ isiokwu anyị ga-anọ n'oge awa nke a gịnị butere ọdịda ebee ka ọdịda nke mmadụ siri bịa ebee ka mmehie sikwa nọ bịa gịnị ka eji gị mmehie mmehie o kwesịrị ka e gbochie ya ajụjụ ndị ya bụ ajụjụ mmadụ na-ajụ taa ka ị ọsịsa ma gị nwa Chineke ka ị na-ege ntị ana m arịa ụlọ onye nwe anyị aha inye anyị ike ka anyị nwee ike were akwụkwọ nsọ anyị tụlee maka ajụjụ ndị a ma akwụkwọ nsọ ga-enye anyị ọsịsa ka anyị kpelee onye nwe anyị ezinna onye bi n'eluigwe n'ọnọdụ nke a na ajụjụ ndị a ka anyị na-enyefe n'aka saghe anyị site na nduzi nke akwụkwọ nsọ gị n'aha Jizọs bụ onye nwe anyị asị m ọdịda na mweghachi nke mmadụ gịnị butere ọdịda mmadụ ọdịdị si ebe bịa gịnị bụ mmehie nke nkwatụrụ mmadụ mmehie si ebe bịa mmehie kwesịrị ka egbochie ya tutu o rute mmadụ arụ ihe ndị agba ajụjụ akwụkwọ nsọ ga-asa anyị nke chineke nwekwara ọsịsa ya n'ebe na-adịghị anya kemgbe na-abụ mbụ ajụjụ nke nsị chineke okere ekwesu na-eledeghị anya n'akwụkwọ nsọ anyị ga-aza gị ka ọ masị na chineke ekeghị ekwesu ọ dịghị nwe ndị ka ekwesu n'eluigwe chineke ekekwana ihe yiri ekwesu ma otu ọ dị ka anyị tụlee n'akwụkwọ izikel n'isi iri abụọ na asatọ na amaokwu nke iri na ise anyị ga-amalite na amaokwu nke iri na anọ ewe na iwe izikel isi iri abụọ na asatọ amaokwu nke iri na anọ na nke iri na ise otu a ka ebe a na-asị gị onwe gị bụ cherub ahụ etere mmanụ nke na-ekpuchi ekpuchi mgbe e doo gị n'ugwu nsọ nke Chineke ka ịrịgoro n'etiti nkume ọkụ ka ijegharịworo amaokwu nke iri na ise onye zuru oke ka ịbụ e bụ n'ụzọ gị niile n'iru ụbọchị ekere gị ruo mgbe ahụrụ ajọ omume n'ime gị onye ka a na-ekwu ihe a onye na-ekwukwanụ chineke sitere n'ọnụ ezikel onye ama na-asa anya ajụjụ ndị ya nke mbụ na mbụ n'ebe ahụ bụ na chineke ekeghị ihe dị ka ekwesụ onye a na-ekpe ekwesụ n'ụbọchị taa mgbe etutu aha sitere na mmehie ya ihe chineke m kpọrọ ya na ihe ọ gụrụ ya ma ego ebe a mbụ chorub nke na-ekpuchi ekpuchi onye e tere mmanụ onye na-ejegharị n'iru chineke nke m pụtara onye isi ndị mmụọ ozi niile onye na-edugharị ndị mmụọ ozi onye ndị mmụọ ozi na-eso na-ejere chineke ozi ihe ọbụla nwere usoro ka esi eme ya chineke sịrị ya dolere ugwu nsọ n'ebe nkachasị na ọ bụ onye zuru oke onye ihe nkere na izu oke ọ dịghị nwe yiri ekwesị ndị ya na ahụ ebe rue mgbe ahụ ajọ omume n'ime ya ọ bụ oge ahụ ahụrụ ajọ omume n'ime ya butere mgbanwe nke onye akpọrọ chorib a chọrọ mma ngaji bụrụ ekwesị n'ụbọchị nke taa ehụnna gịnị ka aka na-ezikwa mụ na gị mgbe ajọ ihe batara n'ime gị chetakwa na aha gị ga-agbanwe ọ ga-esi na mma gaa na njọ ihe ọ bụla ka ị na-eme mbụ ihe eji ama aha gị ọ bụ ihe eji ama gị ịbụ onye na-ere akịka a ga-akpọ gị onye akịka ịbụ onye na-ere nkụ ọ bụ nwa nkụ ka a ga-akpọ gị ịbụrụ onye akara ọ bụ nwa akara bute akara ihe mmadụ na-eme ka eji ama ya ngwa ngwa ahụrụ ajọ omume n'ime chorubu aha ya agbanwee site na mma gaa na njọ aha a na-akpọ e, ekwensu mbụ ihe njọrọ njọ bụ agwa ọjọọ ihe chineke ngụrụ ya mbụ chori bụ nke na-ekpuchi ekpuchi aha ya adịghị ekwesị ọbụ ma ọ bụ lucifer ka mbụ aha mmụọ ọjọọ batara ya n'ime ka o ji nwee anya ukwu ị ga-ajụnụ m sị elekwana ebe anya ukwu si bata ya n'ime kemgbe otu mgbagwoju anya na otu ọsịsa chineke na-aghaghị inye anya mgbe anyị duru n'eluigwe n'ihi na asị na ọbụ n'aka ekwesụ ka ihe ọjọọ malitere ekwesị ọ na ebe ole m ihe ndị abatakwana ọkwa n'eluigwe ka ọ nọ ihe mara m batara ekwesị n'ime mbụ na chineke chọrọ ekwesị mmanụ ụdị ndị iche iche nye ya onyinye ndị iche iche mma ya na onyinye chineke nyere abata n'ime ya sị mba m ga-anọkwakwa n'ebe a m ga-adị ka onye nkere eke m ga-eburu oche eze m rigoro n'ebe nọ n'ugwu nsọ m ga-aga dị ka onye nkere eke o nwere anya ukwu n'ebe jizọs nọ mgbe ihe na-egbu ụwa taa mgbe ihe na-egbu ọtụtụ mmadụ anya ukwu ndụ ọjọọ obi ọjọọ ihe ị nwere zula gị ihe nwere ju gị afọ ọ bụ nke onye ọzọ mbụ nke nna aka gị mma ịma na ọ dịghị mma nke a bụ ihe mgburu ekwesụ n'ụbọchị nke taa mgbe o ji nwe anya ukwu dị otu a chineke aba mba si ya mbawo na ihe ndị adịghị mma ihe ndị ekwesịghị ụka ọ dị ebe a ịgụkwuo na izikel n'isi iri abụọ na asụtọ na nke iri na anọ ị ga-agụta ihe ndị a m na-agwaghọta eji chọọ ya bụ enyi m ama m ga-emecha sị na ala onwe ya n'iyi ịgụ ọkwa n'isi nke iri na asaa mbụkọ n'otu akwụkwọ izikeli isi iri abụọ na asatọ ị ga-agụta ọgbụgba ama gụọkwa ọzọ na akwụkwọ azai isi iri na anọ na okwu nke iri na abụọ jee ruo na nke iri na anọ ihe naanị ebe a na-akọwa mbụ otu esi chọọ ekwesụ mma na aha o nwere be ruo mgbe a hụrụ ihe ọjọọ n'ime ya aha ya gbanwee ozizi na mmụta abụrụ n'aka mụ na ha abụọ taa sị na ngwa ngwa ịhapụrụ ụzọ chineke ngwa ngwa hapụrụ omume chineke ngwa ngwa hapụrụ iwu chineke ngwa ngwa hapụrụ ịza nwa chineke ma ị ga-agaza bụ nwa ekwesụ n'ihi hụ iji ime hụ iji n'aka mbụ ha eji mara ha ọ bụ ha ga-ekpọ gị ịbụrụ ọkwa iko ịbụrụ onye na-akwa iko ịbụrụ pastọ na-akwa iko ịbụrụ ede na-akwa iko ịbụrụ dikin na-akwa iko ọ bụ dikin ọkwa iko ede ọkwa iko pastọ ọkwa iko aha ha agbanwewo ọ bụ otu nke ekwesị nje gbanwee n'ụbọchị nke taa n'akwụkwọ mkpughe isi iri na abụọ na amaokwu nke asaa agha wee daa n'eluigwe michael na otu ndị mmụọ ozi ya niile buru agha mede dragọn ahụ mba agwa ochie ahụ mba ekwesu nwa chi ọbụbọ lee ka aha ọ ga-enwere ha n'ihi ihe ọjọọ niile nke a hụrụ n'ime ya aha ọma chineke nyere ịdị ukwu ya chineke nyere ya agbanwewo n'ụfọdụ akwụkwọ odide ha ụfọdụ ya na-adịcha n'akwụkwọ nsọ ma e bụrụ onye na-agụ akwụkwọ nke ọma ị ga-ahụ na ọnọdụ ya nwutere ekwesụ ngwa ngwa esi na eluigwe chụpụ ya ekwesụ mgbada nwa nke nta ịmara ma chineke ga-anabata ọzọ ma o nwefuo ohere n'ihi mmehie abatala ime lee ya mere nwanne m nwoke nwee obi nchegharị mgbe e, ohere ọma ị nwere laadị mechie mgbe ọnụ ụzọ nchegharị na-adị emechibidoghị ekwesu na ọzọ ahụ laagbanyeghị enyemaka ndị mmụọ ozi n'eluigwe nyere ka o chegharịa o nwefu ike ichegharị ọnọdụ emechibigode mgbe ọ chọrọ nchegharị o nwefukwa ike ịhụ ya na anyị nọ n'ime ị na-eme ihe ọjọọ na ihe niile ị na-eme ị ga-echesi na ị nwere ọtụtụ oge ka ị chegharịa ugbu ị na-anụ olu m ka ị kwesịrị ka ị rapịa n'ihi o nwere mgbe oge ga-adị ị ga-achọghị oge a ga-emekwa gịnị ọ ga-adịrị gị gaa bụrụ onye ga-aga nwụ na mmehie ekwesu nwụrụ na mmehie ọ bụ ezie na ọ ka anwụbe kpọmkwem ma ọ nwụọlarịị n'ihi ngwa ngwa esi n'eluigwe chụbata ya n'ụwa ọ bụ mgbe ekwesị nwụrụ otu a ka ọ dị onye ọbụla nke njisiri mmehie aka ike otu a ka ọ dị onye ọbụla nke na-anụ okwu ya taa na-aga enwe nchegharị gụọ ọzọ n'akwụkwọ ndị akwụkwọ mkpughe isi iri na abụọ na amaokwu nke iri na abụọ ị ga-ahụ ọnọdụ ekwesu taa na ya mere oge eje na-agagharị na-agba ụjọ dịka ọdụm na-achọ onye ọ ga omi ndị mmụọ ozi mbere akwa n'ihi ụwa ya sị hei ahụ adịrị n'ụwa na ndị mbi ya n'ime n'ihi na ekwesịghị arịdakwuru ha chineke gọzie gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ tụrụ ọzọ ka m wee kwara obi niile sitere n'ogige atụrụ atụkwa otu onye ọzụzụ atụrụ atụrụ azọ ka m nwekwaa atụrụ otu igwe otu onye ọzụzụ atụrụ otu ime atụrụ otu otu onye ọzụzụ atụrụ ọzọ ka m hụkwara otu ime atụrụ otu igwe otu onye ọzụzụ ọzọ ka m nwekwara ndị na n'ogige otu onye ọzụzụ ọzọ ka m nwekwara na n'ogige nka otu igwe atụrụ atụba otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ otu ọzụzụ atụrụ Oturu ọzọ ka m nwekwara ndị na n'ogige ndị n'ụgbọ otu igwe otu onye ọzụzụ atụrụ ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo